ụmụ ibe ụmụ ibe anyị ekene ụnụ ndị ndozi ọdịnala nwanne nwoke nọ nso ekene ụnụ anyị si ka udo dịkwara ụnụ n'ụbọchị nke taata na anyị nwawo ndị nsọ ala igbo na-ekene ụnụ anyị si ka udo dịrị n'ụbọchị nke taata na anyị na-ekene ekene ekene onye ekene afọ na-ekene na nkwụọ anyị na-ekene ekekere ụwa kene ndị mbụ na ndị egede kene ndị ọkpụ ụmụ ibe anyị sịrị ọ ga-adịrị ụnụ na mma ebe ọ bụla ụnụ nọ ndị nsọ ala igbo ọ ga-adịrị ụnụ na mma ọ ga-adịrị ụnụ na mma na eke dịrị ụnụ na mma na orie dịrị ụnụ mma na afọ dịrị ụnụ mma na nkwụọ ụmụ ibe ọ bụ ihe edinyere anyị ka anyị na-eme anyị nwabụ ndị nsọ ala igbo anyị nwabụ ndị si na igbo agaghị ala na onye orughị ọrọ ya chọọ wee ihe nwanne e nwere ndị na-aga Lagos nwee ndị na-aga Benin nwee ndị na-aga Port Harcourt nwee ndị na-aga Enugu bọọsụ nke ruoro gị nwanne ịbanye nke ruoro anyị bụ nke na-aga igbo anyị wee banye bụ ọsọ na-abịa igbo o buru anyị jebe igbo ụmụ ibe <laughs> okwu anyị taata gbara ọkpụrụkpụ maka ọ ga-emetụ n'obi ọ ga-emetụ n'obi ihe ọ ga-eji emetụ n'obi bụ na anyị ma aka anyị wee gwuo ini anyị mana anyị nyere onwe anyị aka ya atọ n'elu ịmana onye na ihe onwe ya aka ya atọ onye na ihe onwe ya aka ya atọ n'elu ọ ihe mere anyị asị mmadụ ihe mere anyị asị mmadụ na anyị nyere onwe anyị aka anyị wee tọ n'elu m ga-agwa ụrụ ka anyị si wee nye onwe anyị e, o te ha aka ọ bụghị nnukwu ihe enwere ike uche gị anaghị eru ebe ahụ mana uche gị ga-eru taa a sị na atụ ịnụ nkiri nke nkịtị onye tara ahụ amara tupu anyị a na-aga n'ihu anyị ga-ekenegone ndị bụ ndị ahụ wepụtara onwe ha wee mee ihe a na-akpọ igbo wee nwee ụmụazụ ndị na-eso ya n'azụ bụ anyị nwa igbo e sọ sọnsọ enwere ihe na-eme n'ụwa m ji wee dee ihe m dere ebe a ihe m ji wee dee ya bụ na ka ọ wee bụrụ isi ọkpụrụkpụ okwu ka ọ bụrụ isi ọkpụrụkpụ okwu a mụrụ mmadụ ọsịa bụ onye igbo ọsịa bụ onye igbo nwanne kedu ka ị ga-esi abụzi onye igbo ịbụrụcha onye igbo isi na ịwụzi onye kristian ọwụ onye judaism ọwụ onye islam ndị be anya nakwa eche ya ha eche ịmara ha echebeghị ya eche ọnwụ na ha echego ya eche ha ga-aghọta na ebe ha ka mmiri si baa n'opi ụgbọgọrọ aga m amara gị atụ o nwere onye kwuru si na na ka ebe a na-akpọ ya saịdị asaba saịdị asaba na e nwere onye si ya bụ traditional ruler na-egekwe ọfụma mmadụ si ya bụ traditional ruler ihe apịrị apị o ya ihe apịrị apị ihe apịrị apị dị na the pales ebe ọ nọ bụ ihe na-eji oji ọ na-eji oji ihe apịrị apị na-eji oji ọsị ọwụ idol n'oyibo n'oyibo ọsọ idol ọkwa oyibo bụ ihe ahụ ịjụwa kedu ihe bụ your indigenous language idol ọ mara ihe ọ bụ o nwere ihe ọ bụ na awa language enwe ihe a na-akpọ idol ịghọtago bikos ihe apịrị apị omeghi idol na english so english translate etu ugbo ka ihe bụ ihe apịrị apị ihe idol anụma onweghị meaning n'igbo to start with bikos ma ya mara ihe ọ bụ kịta na oke dis man si ya bụ traditional ruler o wepụ ihe apịrị apị nwere imi nnukwu nwee ntị nnukwu that is as onye ojii o replace with ihe apịrị apị onye ọcha <laughs> nwanne na ekwere ntị ọfụma <laughs> this man agadi nwoke old man nwanne <laughs> sometimes nwere ihe anyị na-eme anyị na-eme n'ụwa nna agwa unu na ọkwa nwere echiche echiche bụ ihe bụ cancer everything n'ụwa echiche kụrụ everything n'ụwa ya mere ndị Igbo ji wee sị ama mgbe ọ bụla anyị na-ekwu maka chukwu a na-etinye ya ama because amamihe knowledge ịma ihe the source of light ama mụrụ ihe na-egenụ ntị <laughs> this man wee jee buru ihe apịrị apị yirie nke dị ka ya ihe apịrị apị dị ka ya enwekweghị anyị amakwaghị ihe bụ idol na n'onu igbo o nweghị ihe a na-akpọ idol n'onu igbo isi na asị go and translate it and bring it here nothing like idol n'onu igbo okay ihe apịrị apị bụ ihe apịrị apị bikos ị ga na English ị ga-afụ na idol ome add to deity and all those things mana ihe apịrị apị n'ọnụ Igbo that is a craft craft of course to worship a craft adịrọ mma mana ihe m na-ekwuzi bụ those people mere deify ghọtago. so now this man bịa bịa were ihe a apịrị apị nwere imi nnukwu nke yirie tufuo kpọọ ya ọkụ si ọ bụ idol worship o bute ihe ọzọ apịrị apị exactly the same thing ọ kpọrọ ọkụ o but with different image and different color different virgin maria virgin maria akpụrụ akpụ na igbo niile akpụgbado virgin maria ebe a the same people ga-akụtuo ihe apịrị apị na-eji oji nwere onye ojii kụtuo ya ọkpụọ jizọs kraịst ịjụọ this man si ya ah, ifuga na Jesus Christ anya before as a human being no nke ịkpụrụ e ebe a ka onye ọbụ this man kuturu his own ancestors his own color his own dignity mgbara gị na ihe ọ kuturu datin his own pride ka ọ kuturu kpụzie nwa bekee pride his own pride wụ datin ọ kuturu there kpụzie nwa bekee pride ịbụtazie na ajụ m si m kedu ihe na-eme anyị nwanne because ịma the consequence of that thing ị na-eme the consequence bụ na ọwụ na your mind erughị that level there is no how your land will develop because the development of the land owu na your brain ka ọ na-ebido ịgotago the development of life na-ebido from brain ọ oh, ebe o ji wee sị gị dibia dia bịago the master has come the master has come ndị bụ dibia ihe ama magic that is not dibia dibia wụ the master of the mind the master of projection ka ihe na-project what are you projecting ị mara ihe bụ dibia ban sit down ịbụ onye ọrụ akwụkwọ nwanne ihe ị na-arụ bụ ọrụ akwụkwọ ị mara ihe bụ dibia dibia oyibo ịtụrụ igbo igbo ka ị na-asụ igbo ka ị na-asụ dibia the master of the forthcoming projection kedu ihe master? eh? what is your ke where is your master plan ọ bụ ji gasị ya dibia inweta ihe a na-akpọ ịgba afa what is afa design designate what is your ka ebe design ọkwa ihe unu na-eme na unu na-afọ a na-ekpọ artwork design to a design kedu ihe bụ your your design kedu before ị na-eme design godi ị ga amana ihe a na-akpọ bicycle bicycle ihe na-ebu the bicycle wu the chain on the back anya ka eji asị gị ihe na esi gị ka ije gbaa afa ma ndị mmadụ aghọtaghị ya kọrọ dị ịghọtago because ọ bụ the chain nọ n'azụ na-ebu the front wheel ha na ụmụ igbo so ụmụ ibe dịka m si na-ekwu ọwụ dị chen nọ n'azụ na-ebu di front wheel kpanya ka a na-ekwu ọ bụ ịgba afa ahụ a na-ekwu okwu ya ịghọta so ọwụ na ịmaha ihe a ịmaha destin <laughs> the man ị na-akpọgo dibia nọmba wan bụ onye ọrụ akwụkwọ so ọ nọ na di position ebe ndị nwa na-ebigharị aka ị na-achọ ị na-agbara gị afa ịbịa ọsara gị ego gbara onwe so mmiri si na isi gbo gbarụ ebe ọ bụ na dibia bụzi magic man ọwụzighị a projector ịghọtago ọwụzighị onye na-adizin a map because ihe ọ nidiri inye gị map ị ga-eji wee move for the future mana ị bịaziri ọ nara gị obere ego iji eji instead of inye gị map ọ bụ map ka ị bịara nke ime ịnara ya map because ịbịara ịgbafa ịbịara ịnara ya map ịbịa ka onye gị map iji eje ebe ị na-eje ịghọtago ọ nara gị obere ego iji eji wuoro gị ọkụkọ na ewu si gị naba nke ahụ eburuga onye <coughs> ma nna agwa unu si unu na ihe na-eme anyị si anyị n'aka nwanne the mind is not developed because ọnwụ na the mind developed the, the land will be developed enweghị um, there is no how nwa bekee ga-ezuru ego na village ya gaa n'afrịka tinye edebe is impossible there is no how chinese man ga-eburu ego na china gaa n'afrịka desaya. ọ dịghị possible there is no how arab man ga-eburu ego na arab land gaa n'afrịka desa that is the mind underdeveloped because you have common it is, is common sense so your mind onweghị onye nobody is doing you anything ikwuru ihe a ruo m nso egwu dive atụ aga mmeji pịa ọ ga-anya si gị tutu pụba onweghị onye na-eme gị anything nobody is doing you anything your brain is not constructed your mind is not constructed that's why eji egbu onwe gị na-akpa na-ekwugheri ọnwụ na your mind dị okay nwanne you because to start with ịmara ihe wụ gọọmenti to start with he don't know what is government ọnwụ na ịmara ihe wụ gọọmenti then ị nweghị nsogbu you don't have a problem because onweghị mgbe a sị na ọwụ oh, gọọmenti ga-edevelop your mind no all culture na-edevelop mind kedu onye wụ master of the culture because all those things m na-agwa gị na gọọmenti means isi ala gọọmenti means isi ala period nothing more nothing else law enforcement agency mean iwu ala then religion which is the third one bụ ọdịnala then the culture bụzi omenala ekwu agwụgo nothing more nothing less you got so all these things ọwụ n'ime elu ihe nwetazi every other thing follows you got that? so ọnwụ na ị na-akọtu si gọọmenti asị gọọmenti asị gị ị ga-evotu ị gaghị evotu ihe okwu ụmụazị ihe o gosiri na ihe a na-akọ to start with ị ga-ebidogori na ebido ihe anyị na-eme otu reconstruct everything mere ngasa anyị na-ebido reconstruct anyị erubeghị for now ị ga-ebidogori nsọ ala because nsọ ala ha na-ekwu okwu onye o di fundamental of everything because iwu niile dị n'isi ala from isi ala ahụ to that iwu ala ahụ to that ọdịnala ahụ to that omenala ahụ ịghọtago everything was na nsọ ala ka emere interpret how these things work front and back ọwụ oh, na imezie those ones before ebidozie nwebezie information of other things because ị ga-ebugodo ụzọ mepee ụzọ ụzọ wee dị open ikuku wee na-abata gị n'ime ụlọ ikuku na-abata abata na apụ apụ so ihe anụnwa anyị na-eme ihe o gosiri bụ na our mind is underdeveloped period gwa m n'ụmụ apa from Africa enwere obodo ọzọ nọ n'ụwa the African man chọọ ibu mmiri na iku mmiri owere ọgụ jee die ịgọtago ndị ọgba aka onweghị oji dis African man ejighị mma ojighị polisi ojighị anything oruo ebe a na-ahụghịrị ọ ga na ebe ọ na-ekwugheri data onye nwe mmiri ahụ egbuo ya mmiri dọkwa ebe ahụ nye na onwe ya enweghị ndụ ya onweghị ihe ọ nwere ịgọta okay look at every other place in the world nwanne this world were very good place to be at the same time very dangerous place to be lower element or victim always to the higher element simple ịghọtago so ihe ọ bụla anyị na-eme anyị echebe na ogirigiri enweghị eji girigiri eme enwe girigiri bụ anụmanụ even anụmanụ ga mma sef because anụmanụ sometimes they have common sense ịghọtago so but mmadụ ihe iji wee wụrụ mmadụ ndị Igbo nwere ihe a na-akpọ mmadụ mmadụ ọ bụghị jọs na asị onye a na-eme ka anụmanụ onye a anụ ọhịa bikọs ihe ọ na-ekwu bụ na ịbụrụ mmadụ bikọs ọ bụrụ na ewu mmadụ e nwere ndị Igbo na-edevelopụ anụmanụ to become mmadụ bikọs we are lower animals until e zie gị na mind wee chebe uche wee bụrụzie mmadụ ịgọta so ọ bụrụ na emanụ si nya bụ traditional ruler pụpụ ihe akpụrụ akpụ na-eji ka ya were ihe akpụrụ akpụ nke onye ọcha tinye this man enweghị future onweghị ihe onye nwere ike imere ụnụ as a human being there so onweghị ndị fat onye a <laughs> traditional ruler gịnị ka ọ na eru zwen ka ihe ọ ga-erulu eru onye wepụrụ image his own image and likeness were image onye ọzọ na achọ ọcha nwere isi ogologo tinye unu ekwuzi unu enyezina excuses ọwụwa about worship ihe a lack of common sense ihe nwere ihe o nwere ime with worship because you don need image to worship you need the image to worship ihe ahụ self hatred ihe ahụ inferiority complex because onye ọbụla chọrọ worship a worship you can worship with that image you got that? so kedu ihe iji wee were image onye ojii wepụ were nke onye ọcha tinye ka edirizi ị na-acha ọcha eh? ka iji e wee mee ịghọtago so nke ahụ eburuga ihe m ji ekwu ihe awụna because some people na-eji religion na anara excuse some people na-eji ihe ọkwa ha religion wụda ihe awụ lack of common sense that is why Africa is underdeveloped because all this lack of common sense onye nwa na lead to corruption criminality ịtọrọ mmadụ ihe ọjọọ dị iche iche become a victim to yourself become a prisoner to yourself become a slave to yourself all lack of mind don that development then those people who have common sense be, be, bruzie your leaders bruzie your leaders you got ụmụ ibe ka mbekwanụ na-aba n'isi kwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya ee ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ igbo dee ya na aha ụtọ igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi gmail.com. m si wee na-ekwu ihe mere afrịka edevelopụ ha edevelopụ naida buhari ọ bụ eze ndị igbo ọ bụ obodo atiku obodo oke ha na-akpọ ya otunubu ọwụ ndị a niile nwanne ọ bụghị ebe aha ka nsogbu si ọ bụghị ebe aha ka nsogbu si because ihe anyị ji wee na-eme ihe anyị na-eme because of anyị chekwa na ọwụ jos em disilugadi bịara afrịka kpọkọta ndị mmadụ ọ na anyị nwere common sense if you look at the come and go we restructure the place ọ na anyị nwere uche look at the na echenjigharịa ya otu anyị si wee chọọ simple so ọ because na ya enweghị uche ọ ya mere anyị ji anụ ọgụ egbu onwe anyị enwere odos things bụ oh, common sense ọwụ sụsọ na afrịka ka ndị europe jere ndị europe ojeghị india ojeghị pakistan ojeghị australia ejeghị amerịka ọsọ na afrịka ka ha bịara ha jere everywhere then came to every places so ihe m ji agwa ụlọ ihe m na-agwa ụlọ ịga na em ka ha na-akpọ ya 1 minute ị gaa na dis western bible ka m gwa gị ka e si ihe mere ndị europe ji wee everywhere in the world kọkasịa ya mgbe ha desịrị dị akwụkwọ the bible ha desịrị the bible ha were the bible ahụ rekrutuo ndị mmadụ n'ime the bible ka e dere si na ọnwụ na ha ruo na your village ọ dị n'ime dị ọ na John ivin ọka nkụ na the bible ọ na iruo ya iruo die only if you able na ị ga anywhere in the world museum dị n'ụwa niile ị ga-afụ african images ihe apịrị apị ebe ahụ ịghọtago ka ebe ha si weta ya n'ime the bible ka edere ya ọ dị n'ime the bible ọ bụrụ na iruo that place kụwasịa datịda ihe ahụ apịrị apị all those their gods onye nwabụ ike ha kurisie ya take their land brew that thing ọ dị there ọ dị there ọ dị na go and Deuteronomy 5 4 6 ọ dị there ọ ka nkụ n'ime ọ si ha ha nye ndị soja ha nyere sojas na ọ bụrụ na iruo that place na god si na ndị nwa bụ the children of the god ịghọtago na ha nwa bụ nwa nwa nwa ajọ mmụọ the children of them iruo that place that their god is their power destroy ya ya bugor ya ọnya maka ha bụrụ desa na their museum ọ dị there so ọwụ the book aha mere ndị agha ji wee nwee deliver mere because ha convince them with the book na Chukwu nyere ha dị ọrụ ịghọta ọwụ dị akwụkwọ ka i buru today ga kụsasị ya ihe inyezi aka ebe a kwụsịrị site akwụkwọ aha gwago gwara gị sị gị kurie your father's that image of your father tinye nke onye ọcha exactly the same thing the book say ịgotago nwanne just go there and read go there ị ga-afụ Deuteronomy 4 obedience to command ọ dị obedience to command ọ sị gị obedience to command guys ime obey so ọwụ na ịwa na amị ọwụ na ịwa military man obey the last command is the, is the law of, of military ịghọtago obey the last command the law of military so ha nyere gị dịsi akwụkwọ now nye gị last command na god says so any religious person dị religious and the god say this ọ ga-eme ịghọtago ọ ga-eme and the same akwụkwọ ka ibu today na-asị m na na ihe ihe adịghịrị gị mma nna nwanne ke ihe go what are you talking about ke ihe ị na-akọ bikos mụnwa na onwe m i don't aghọta m ihe ị na-ekwu this man na-awụkwa ka ha na-akpa ya this man si ya traditional ruler gara buru this his own father's image tụfuo ma oruo face onye ọcha the same thing dị akwụkwọ gwara ya oke akwụkwọ si gị na your father na-ekwochip idol image of Jesus and Mary in the book ọ sị gị thou shall not worship any graven image so so so nke anyị bụ the graven image Jesus and the and the and the and the Virgin Maria were graven o si n'elu weda Jesus and the Virgin Maria si n'elu weda they are not graven image you got that? so ụmụ ibe ihe na-eme anyị isi anyị n'aka osi anyị n'aka osi anyị n'aka ihe na-eme anyị isi anyị n'aka onye atọ na-achọ ụkwụ ụta bicycle the chain that drive a bicycle bụ n'azụ ka ọ dị ike ọtụọ the chain nwanne you are no going anywhere pedal ahụ ga-agbagide randụ gbagide randụ gbagide randụ until ike agụ the laps and the laps will collapse ịghọtago ị ga-anyagide the bicycle nyagide nyagide nyagide ike agwụ the laps and the laps wee collapse ịghọtago because the chain bụ the bicycle ịkọtụrụ ya nke ha kọtụfụrụ ka ịkọtụpụsịpụrụ ịghọtago ndị a enweghị anị nwanne go and read the history they have no land agaghị m ata ha ụta go and read the history gụọ akwụkwọ nwanne gụọ akwụkwọ ịgụcha iwere aka gị ozuo. ndị bụ eziokwu na ndị bụ asị nobody will force it on your, on your head ha enweghị anị ha gara na amerịka gaa na australia gaa na egypt gaa everywhere so now do you understand the book now ị na-aghọta the book now ihe dị na the book na odoge anya na ha na-achọ anị were the anị were the wife were the children were nka were nka mee nka were nka mee nka were nka mee nka because ihe a bụ ihe onye na-achọ anyị na-eme so because ị gaghị anọkọta dị ndị mmadụ ọgụ jee mewe datin you must convince them that not will of God ịghọtago ị ga-convince ha na ihe bụ the will of God that's why they do ị gaghị anọkọtasị ha go and do it them ha agaghị eme ị gaghị asị ha jee mee ya ha they will not do it but ọ bụrụ na ị ya na ihe a will of God na God say God say you have brainwashed them to do so simple period so ọ ebe ahụ ka your downfall bidoro mana nsogbu adịghị because oke dị n'ụlọ gwara oke dị na mana azụrụ na ngịga because ọnwụ na ịma ihe ị na-eme the first place ha mesịa ọgụ aha ị ga-emeri ha because ha kwụ na book ha si na dia book na dey should resist even though you fight back they should insist because their God will never fail them that they should never ever worship your God ọ gwara ha they should never never worship the God in that place they should worship their own ọ dị n'ihe na agwa bụ na is there ọ dị n'ime there even though na ha bịa na the place they will see all those mighty but they should never fall to that might ha destroy ya the mighty because the God in them will never forsake them. You got that? so instead of you to do the same to resist them that your God will never ever forsake you you forsake yourself forsake your God the end of the day ịtabazie mmadụ ụta ịchọwa onye ya atụ ụta adị orughị uru gị isi ọ nwanne gị nwanne gị ji wee kọọ gị ọgwụ gbuo gị awụsa ji wee taa gị Yoruba ji wee taa gị bere ji wee taa gị mana those people ibu ha akwụkwọ ha ndị ahụ bụnyere gị dị akwụkwọ iji wee na-emegheri emegheri mba you mold them everywhere in your villages you igbuo ha ebe niile nwanne isi if you doubt this thing go and read ọ dị ebe ahụ the book is everywhere ọnwụ na enweghị baịbụl go to internet go internet and read a na-akwụ ụgwọ were agụ ya ha anaghị akwụ ụgwọ most of Christian, Christians they never agụ Bible before most of Christians they never read Bible ha na-abụ na amụ ha na Christian ha bụrụ Christian ha amara ihe dị na dị akwụkwọ ịghọtago ha amara ihe dị na dị akwụkwọ nwanne dị akwụkwọ openly si ha destroy ya gị you gotta go take everything you have all the there bụ m na-ekwu otu ya go and read is there kedu onye go onye si ya destroy ya because ị na-agwa kedu onye ịmana na the book ọ dị there destroy them take everything kedu onye mere accuse as idol worship na this present generation ndị isi ojii na-abi because ndị kristian na-ekpe ekpere everyday cast your ancestors abịa asị m eh, akwa asị na our ancestors worship anyị dokwa ihe ha kwuru that means all my ancestors ka a na-ekwu maka ya n'ime the Bible yes then that means our sisi destroy ya ma ancestors ọ dị there because mmadụ ka a na-agwa ọ sị gị destroy ya ya idols kedu onye mere accuse today na worship idol who is that so that means anyị ma ndị destroy my idol we know them ndị destroy my ancestors anyị ma ndị ọgụ we know them because that book by their fruit we shall know them. mere nke nsogbu adị ihe bụzi iwe m na abụ na dis people ndị na-akpọzi onwe ha ndị eze na ndị nke ha na-akpọ ya royal highness bruziri sebe akwụkwọ aha bruzie new colonialism ndị colonizer nna nwanne time is not on your side ịghọtago nwanne time is not on your side so, only way to free something in this life will through by fire sọsọ ọkụ bụ ihe na-achenji ihe ọ dịghị ọzọ mbọsị ọbụla ndị Igbo ba na nsọ ala ndị eze na-ebugharị akwụkwọ nsọ ọkara kara gị mmanụ ji wayo buru datin ebufu bikos ịza ha na eze buru akwụkwọ nsọ ịdakwa na iwu ezigbo iwu ka ịdara because ọwụzi ngị bụ onye na-ebure wash your own children na destroy your land ozi ndị ọcha olesi m ị chọghị ịbụ eze ịchọ ije ụka ije ụka nobody si ihe je n'ụka mana ị gaghị anọ n'ihu ụlọ ụka si iwe eze ọ dịghịkwa possible ị gaghị anọ n'ihu oche si iwe eze nonsense eze gịnị ịghọta eze gịnị ịpụtazi na-asị m na ọ Buhari a Muslim man ga-abịa develop our land mana ngịwa bụ eze ka ihe na-abụ ị na-eme Buhari accuse somebody from Daura na ugwu Hausa ị na-eme accuse na my village adịghị mma ibe eze eze gịnị ka ị na-ezeze gịnị ka ị na-ezede anọkọtasị akpọ ndị ndị ndị na ndị ndị nkịtị kpọkọtasị ha asị ha bịa a ga-abụla esi osu so ọ bụ ihe aka unu na-eme ọ ihe a wee zegba ntọ Obuhari Obuhari. nọ na nọ na daura nọ na Abuja nọnyanwa mere vileji anyị adịghị mma mana ngụwapụ eze na-etiri isi all imeji whole image all the whole information of my ancestors m ga-eji wepụ mpụ ndụ itiri isi enye buru nke Jizọs nke Jizọs na do I know it mma ya ọmụ ebe Rom dị ka ọmụ ebe Jerusalem dị ịghọtago mana all the whole nọ na vileji anyị na landị ha nwere afa ha na-aza through these the names we can discover where we came from itirisie change it to roman name were our name change sie to roman name. nwanne ọ bụ ngụnwa bụ onye kpara nkụ ahụhụ ọ bụ ngị kpara nkụ ahụhụ ụna complain zina ka m dakwanụ so okwu ibe dịka m si wee na-ekwu ọ bụ anyị nwakpara nkụ ahụhụ si ngwere bara anyị ọrịrị biko na anụ m ha biko ndị eze ọwụ na ịma ka nkọwara gị every generation anwụ pụta ọrịa ọrịsịa ọrịtuo ọrịtuo ọgasịa the underworld ọrịgotekwe this is common sense ịghọtago british tinyere ụnụ unu nwere ike ịma ha mana ọ nna nna gị so anyị gwa onwe anyị bikos na anyị tiri aka na njọ na ihe ọjọọ ewe were ndị britiko na ndị otu ya wee kwụọ anyị ụgwọ ọrụ njọ anyị apụsịgo ịghọtago akwụsịgo anyị ụgwọ ọrụ anyị we are going back to the promised land so onye eze biko ọnwụ na ị chọrọ iso anyị gaa na promised land ahụ you are welcome good and fine but biko e, ihe ọbụla bụ ihe apịrị apị na veji Maria bụ Jizọs a ga-ewepụ ya ewepụ iche ije ụka ije ụka mana ihe ahụ afrịka igbo land ọ bụghị roman ọ bụghị rom ọ bụghị israel ịghọtago ọ ịchọ atịrị ga akpụ ya na rom ikpụọ ya na-eme ụlọ gị nsogbu adịghị but ka ị na-egosi ụmụ anyị na awa kọlọ dị inferior na awa race dị inferior na ndị awụ god aga na worship nwanna ara agbachikwa gị ntị gị anya kedu ka ị ga-esi akpụ ihe na-acha ọcha ụmụazị anyị ụmụazị ụmụaka ka na-efe ka so afụzie dị akọlọ ọ dị ogo ihe onye ime etoro ogologo ọ bụrụ ekwe ntụrụ anya ọ bụrụ ihe ọjọọ mba biko no anyị si no anyị si mba nwere ike ije ụka onweghị onye ji gị aka na ekwentị ọfụma o onwekwu onye ji gị aka ka m bịakwa ụmụ Chukwuma bụ onye mma ahịa bụ onye mma adịọnwa mama bịara ife mere bụ aka ya onye ya na ya gbasara eze dị mkpa n'ala Igbo mm, ọ bụrụ na ị ga agwa eze ị gaghị akọmplen dịrị anyị bikos aka ọrụ gị bụ ka ime ka obodo ahụ dị mma according to according to ihe i reprezentịrị according to ihe i reprezentịrị just ka anyị wee otu ahụ so onweghị mgbe ọnwụ na ya enweghị mmiri na vileji anyị ọngwụ ka anyị ga-akpọ ọnwụ na ya enweghị ọkụ ọngwụ ka anyị ga-akpọ na-achọ onye Awụsa na complain onye Hausa mba anyị ekweghị so ọ bụ ngụnwa bụ eze and enwekweghị mgbe ngụnwa ya agbaghị maka ancestors you must talk about the ancestors ọ bụrụ na ikwu ha about the ancestors ị na-agbaghị maka Virgin Maria na Jizọs ga-ekwe ihe what are you ihe with your work gịnị was your job then eh? kedu ka ị ga-esi ahụ eze ndị Igbo na-agba maka Jizọs ee eh? kedu ka ị ga-esi ahụ eze ndị Igbo na-agba maka mmeri biko nwanne biko onye na-achị ya mana he represent iwu a role model for us he represent something ịghọta nke ọwụ chukwu anyị na-afụ anya according to isi iwe eze eze igwe kwasị ochukwu wee eze igwe na ọkwasị na ala eze wee ala chukwu okwe na that means isi iwe igwe eh, igwe ị na-efe chukwu rom isi iwe eze ala ị na-efe chukwu rom chukwu ndị Israel nna nwanne mba ọ bụrụ na ọ bụghị otu a ga-esi eme asị asị eji e nweta asị kapịta asị ka ọ bụ ịda na iwo because afụfụ anyị na-ata njọ anyị iwu n'isi nke ọ ya dị o afụfụ anyị na-ata bụ nwa ga-ebu na ya because o nweghị is not possible na anyị nwa ga-awụ ndị na-eso ụrụ n'azụ ụnụ awụrụ okenye anyị nwa na-eso ụrụ n'azụ a na-ata ezigbo ahụfụ maka ndị ọnụ metere mba kwa ya ekweghị ọwụ nụnwa most of you gara resi anyị anyị to ndebe eliza nara ego ị na aba ọnwụ na ọgwụgwọ ọrụ nna gị maka enweghị ka ị ga-esi awụrụ eze without a benefit anything to british because ala igbo o nwere jos nwanne gekwanụ ntị enwe ihe a na-akpọ colonialism disi colonialism a na kedu ka o si bịa kedi proses kedizi onye pasịrị ndị a eze anụnwa n'aka who pass them this eze n'aka that means ị kwesịrị iso isef sef na-arụ ọrụ anyị na-arụ bikos ọ nna gị nna gị so meta dị njọ ọ bụ gị kwesịrị ịbụ ọrụ anyị na-arụ n'isi maka ị idere ịkpụ arụ ibiri ụnụ nwa na onwe ụnụ ndị eze ebe ndị a niile ibido wee na-akpụ arụ a bikos ebe ahụ ka njọ si bata ọ na n'aka ha ka njọ si bata so ha kwesịrị ibu n'isi ibu ihe arụ anyị na-eme ụmụ ha kwesịrị ibu n'isi ndị eze a niile ha mụchara nwa ọ ụmụ ha kwesịrị bikos nna m na-eje ụka mana mụ na onwe nwere ibe njiri si mba anyị i cannot papa m chụwa adịghị jebe ụka anaghị eje ke ka nna gị ga-esi abụrụ eze ala na-eje n'ụlọ ụka eme gịnị so ndị eze nna gị bụrụ eze nsogbu adịghị papa ihe ị na-eme mba ọ bụghị ụta onye nyere gị eze kedu ebe o si pụpụte eze na-epu epu na ebe ka o si pụpụte ihe ọkwado n'ala igbo ka o si pụte eze na n'ala igbo kedizi isi pụrụ eze nyere mmadụ na-epu eze enu ịpụ eze elu wụ ịrụ anị so ọ na ị eze elu nwanne ịrụwara ala papa ịrụọ ala pụọ mba ekweghị m unu kwesịrị ịnọ n'isi ihe anyị na-eme ụmụ eze anụnwa maka nna gị arụọ n'ala so hapụ na ihe Buhari a hapụ na ihe Lagos hapụ na ihe Naịjirịa nsogbu dị na eze obi igwe ebe ahụ ka nsogbu dị ọ bụghị na Naịjirịa because kedu gịnị bụ aka ọrụ ndị eze ọ bụ to destroy your culture gịnị bụ aka ọrụ ha ndị anụnwa is been instituted to represent the information a ga-pass down to you asị ha bụ asị ha nwere certificate of lies ekere ha they were created just to lie ka asị asịsị gide gị because ịmana ịmana a na-azụ nwa azụ nwanne a na-azụ nwa azụ ịghọtago so ha chọrọ ka azụgharịa gị onye ka eji wee tizie ndị eze a niile ka azụgharịa gị ka ị e bụrụ onye ọzọ anyị chezie na eze bụ ihe ọzọ kedu ihe bụ aka ọrụ ha ask questions gịnị bụ aka ọrụ ha so ha ga-anọ ebe a gọọmenti na-eme every month enye ha allowance without doing anything eh? gịnị ka ha na-arụ onwe ka ndị na-achị nna masị bịa na vileji unu unu gbuo anụmanụ ya o jekọrọ ndị ndị ndị nwe obodo na unu egbuo na anụmanụ ọkwa infọmantị ka ahụ ndị eji enwe infọmantị nwere ihe a na-eme so ịda because ọnwụ na onweghị informant kedu ka ọ ga-esi wee bụrụ chukwu nwa bekee wepụ nke anyị tinye nkọ ndị ahụ even kọla anụ ha ji ama ha mgbe ha gburu mmọnwụ ndị a kpuru mmọnwụ nche ọtọ ji aha na-eji ama ha mebe o si ndị ojii bụ ihe a ndị a anaghị eji oji ama ha mebe ọ bụrụ na sọmbọ nwanne anyị ga-akaba ahụ chekie ma ya ogbu glaasị egbe na-afụ ndị asị ndị ojii ndị abụrọ ndị ojii something because ịgwa ekwu ya dị mind underdeveloped bụ dangerous to anybody gịnị a na-akwụ ya ụgwọ ọnwa na ọ na-arụ ọrụ ize lebora so ọ nweghị eze na-ewepụ aja ahụ n'afọ ya ọ wee lebora enwechazi ndị na-ete isi anị sef ha si awa eze na-ete isi anị so ọ ka mma na anyị si na small anyị jebere bidokwe n'isi ịghọtago nwanne ihe a niile bụ babash agwaghị n'isi anyị bidoro afresh from nsọala bidokwe n'isi developụrụ na-abịa kọs ihe ihe anyị nwere na nsị nsị isi mkpiri na-akpa mkpi o sigbuo na anyị nsị esigbuo na anyị ei yara igbo na-esi tụfụ agwa ọ na-esi ana igbo na esi gbuo gbuo isi nsị mmiri si n'isi gbarụọ eh? eze jee bute chukwu ndị ọcha desara anyị asị ibe na-eje n'ụka o asị ahụghị efere chukwu o nwanne gị kwentị o bikọz bifo iburu pụọ asị ịgbụghị echeneche ụka asị ịgbụghị efenechukwu mana nwanne our own educational system gwara anyị na nna nna anyị bụ okori okafọ okonkwo ọwụhụ jizọs kraịst ọwụhụ virgin maria ọwụhụ apostol paul ọwụhụ apostol jude no ọ bụ osu agwụ osu eke osu afọ osu eze ala eze ji ọ bụ ihe bụ our ancestors not Michael and James and John so ọ bụrụ na ọ bụ ngụ nwa isi na iwụrụ custodian nwanne biko ịchọ ịkpụrụ anyị ihe kpụọrọ anyị osu agwụ ịchọ ịkpụrụ anyị ihe kpụọrọ anyị osu eke ịchọ ịkpụrụ anyị ihe kpụọrọ anyị eze ji akpụnara anyị chijaboglio akpụnara anyị st michael akpụnara anyị st jude no anyị achọrọ ya kpụọ ya desa n'ime ụlọ gị andị pụọ were eze nyechighị anya azụ sị na ịchọghọzi ịbụ eze ọ ka esi eme ọ na-eme kọrọpshọn dị na western gọọmenti onye dị kọrọpt resign ya si ya anaghị abụzi nwanne resign ya werekwa eze nyekwe ndị m ala maka ọ na ọ bụghị ya ala ga-akụgbukwe gị ala ga-achụkwa gị ọsọ enwekwa ndị eze bikwa na Abuja ndị eze Igbo bi na most of them bi na Abuja ha bikwe n'ala Igbo ndị ala nna anyị na-awa akpọcha eze ha bi amerịka biri london biri abuja buru legos ọkwa ndị eze ka ha bụ nna nwanne ọ bụ na okeke amaghị akpụ isi ka ọ bụ na mma abalị isi adịghị nkọ ụlọ afụhụ na ihe a na-ekwu na ememe ihe a na-ekwu mere eme nwanne ala achịkwa na ndị ọzọ hapụkwa na ha na-aza afa igwe vileji unu gaa di ya gbama ị ga-afụ ya a ga-asị gị o jere amerịka igwe ọ na-eje amerịka <laughs> nwanne igwe ọ na-eje amerịka igwe bi amerịka <laughs> igwe igwe vileji unu bịa nwunye na ụmụ ya bịa amerịka igwe igwe eze vileji unu nwunye na ụmụ ya bịa amerịka eze ndị eze nwunye na ụmụ ya bịa amerịka eze ndị eze <laughs> arụ mere arụ mere arụ mere ike nga nchọt arụ mere ike nga eze nwunye bịa amerịka nna arụsịrị ebe mba wafa arụsị ọ na-eje mba wafa biko mba mana nke a bụzi ibe n'ala igbo asị kedụ eze vileji asị obi amerịka asị kedụ eze vileji obi amerịka asị kedụ igwe ndị vileji obi amerịka asị kedụ obi obi obi ọfụ ndị vileji asị obi amerịka ọ oh, amerịka ọ ala igbo eh? obi amerịka amerịka ọ ala igbo lekwa eze eze bi amerịka bikonu hei nna nwanne ihe a na-atọ amụ ọ nakwa atọ amụ kedụzi onye ọ hapụrụ vileji ndị na-achị nna m eji ahanyere ya n'aka onye ka ọ hapụrụ ya kedu onye ọ hapụrụ vileji ka ọ na-achị ndị ndị na-achị nnama abụrụ efi na-akpagha na vileji mba nwanne mba ọ bụghị otu a ka isi eme so anyị gbawo ndị nsọ ala igbo anyị chọrọ ala igbo dị asọ anyị chọrọ ala igbo dị nsọ anyị chọrọ ala igbo mara mma anyị chọrọ ala igbo ebe onye ọbụla ga-eme ọbịa obiri na udo na ọṅụ biri ka ụmụnne ọwụkwa ndị mgbe aha anyị pere mpe mgbe ụka ụka na-adịbeghara mpaghara otu a anyị na-eri nri na igbe ọbụla ije na ala Igbo erie nri ọwụ na nsi adịghị mgbe ahụ ọwụ na ndị Igbo amaghị egbu mmadụ kedu isi ihe mere kịta ya na na vileji mma ụnụ ga-asị gị ekwekwana onye a n'aka ekwekwana onye a na-eme nsi onye a na-eme aja onye a na-eme nka onye a na-eme nka ọkwa the same people aha gị na ha tokoro onye ahụ na-asị gị ọ na-eme nsi bụ onye gị na ya tokoro toro na nwata o emekwaghị nsị bịa o kịta na ahụ mụ na-abago n'ụlọ ụka dipli ụka erie na ya isi onye ọbụla ọ fụziri na awụzi onye na-eme nsi n'aja onye ọbụla na-emezi nsi n'aja ọ maha ụka riri ya isi datị na ochegbu na maha na ụka ụka riri ya isi ahụ so onye ọbụla bụzi enemi all of a ala Igbo agha mbi ị gaa n'ụlọ ụka onye nọ n'isi ụka n'isi oche ụlọ ụka wee ze vileji ụnụ ndị afọrọ afọ ndị fọrọ afọ ndị eze fọrọ afọ na vileji na-eje ha Amerịka na England ndị obere fọrọ afọ all oh, night n'ụlọ ụka ala igbo ọ bụziri england i don't understand awụ oh, england ka anyị nọ ọwụ na england nna asị were paspọtụ anyị na ọwụrụ oh, free visa to to england onye ọbụla na-ejere england abata abata ọwụ nọ england ka anọ si kwuo nọ england so that ọ America ị na-aga di with free visa mgbe sọrọ gị jee mgbe sọrọ gị bata ọwụ na ọwụghị england ka anọ nwanne ka anyị nwere ihe a ga-echenji echenji na ihe a bụ ọ bụrụ na anọghọ england nwanne den onye isi agaghị anọ n'isi ụka na-achọghị isi ị ga-awụ onye isi ndị ọdịnala igbo ị ga-awụ onye isi omenala igbo ọ bụ ihe igbo ọkwa ihe i kwuru na ị ga-eme ọkwa ihe afa gị kwuru afa gị si na iwe onye isi na then you must be onye isi nwanne anyị achọghị chukwu ndị ọzọ anyị anaghị efe chukwu ndị ọzọ chukwu ekwene chukwu ekwene ka anyị fee chukwu ndị ọzọ no never never will we accept another man's god chukwu onye dịara ya chi onye dịrị ya chi onye dịrị ya mana chi anyị dịrị anyị as long as nọ igbo as a name as long as nọ nsọ ala as a then the god must be igbo name must ọsọ gị kpọọ ya nke a gbasara gị chukwu anyị bụ nke ndị igbo afọ ya ahụ ha afa ndị oyibo ọ gaghị aza jizọs n'ụwa never ọ gaghị aza mmeri asị asị ọ gaghị aza pọl ọ gaghị aza michael ezigbote asị kara aka ịghọtago so ọ bụrụ na uche gị erughị ebe ahụ nwanne ka m gbuwara gị ahịa ahịa ka m na-egbuwara gị nwa mere ala gị adịghị mma maka na mmadụ bụ chi ibe ya ọnwụ na chi ha nọ gị n'ime erughuru gị chi gị nọ gị n'ime dobere gị ndụ na-enye gị nri every de by day na-enye gị mkpụrụ nke afọ amụrụ gị nwa emere gị ihe niile ịtụọ nwaanyị ime ọmụọ nwa o too nwa n'ime afọ gị zụọrọ gị nwa kpọpụtara gị ya erughuru gị ije bute ihe apịrị apị fụrụ ndo m na-efe ọ gwọsịa gị ịba o mesịa gị ihe ụmụ gị niile ga-ata afụfụ ma nke ha amụ sef ma nke aka ya amụ amụ afụfụ ha ga-ata because all your blood anything ọbụla contain your blood will suffer ọbụla bụ your blọd sọfa aha na-ata afụfụ ahụ akpụọ dị arụ ahụ na ha mere ndị agha na-ata afụfụ ahụ akpụọ dị arụ na ha mere mekọ arụ mana Chukwu nọ n'ime gị ịnọkọta nnọọ ya hapụ that is chukwu gara ike chukwu gara ike ihe ọ ji hapụghị ka ị taa afọ bụ ka ị nwee changes because ihe na-apasị through fire so that you can born again ka mụ nwe oge ọzọ onye ka o ji gba nkịtị mana ọ bụrụ na iwere isi egwu ọnwụ ọkwanyere gị ọnwụ iwere isi egwu ọnwụ ọkwanyere gị ọnwụ because onwe ha ọstọpụ ọ kwụsị ha na mkpụrụ obi gị ahụ iku ume nke ahụ aga ijetara ahụfụ irugarebe ka ozu a na-akwa ha akwa because agaghị akwa gị akwa onye ga-akwa gị onwe onye ndị bụ maka ozu ndị ụmụ ma ihe ikwu ozu ndị Igbo amara ihe na ikwu ozu na so ozu niile na-aga n'ala Igbo na-erugharị erugharị mma ndị ahụ ịfụrụ na-adị ndụ ndị nwụrụ anwụ ndị ịfụ na-erugharị n'ala Igbo bụ ndị nwụrụ anwụ ya ozu a na-akwa ha akwa dị latịn ha na-erugharị ehegharị a na-ehegharị ka ozu a na-akwa ndị a bụ ndị agbara agwa na-ehegharị Latin oro e ama ha spam jos baa n'ime afọ n'ọpụta na-ekwugharị mba spam bara n'afọ ozugbo aha spam na-aba die ka energy from the universe na-abata ọkwa ndị aha na ozu a na-akwa ha akwa ọ bịakwa na ọ bịa lụọ nna ya ụwa ọ lụọ na nna ya ụwa life and direct so ọwụ na anyị ekpochapụghị ihe ọjọọ a ndị a mere nwanne ihe ọjọọ a ga-eso anyị ọwụ na anyị ekpochapụghị ihe ọjọọ a nụnwa nwanne ọ ga na-eso anyị ma dik ma harị most of us ọ bụrụ all of us most of us nọ ebe nna nna ya eme na arụ most of them mere arụ most of them ndị niile a butere nchukwu a chukwu from mbe ndị ọcha amagha m ndị nọ ebe a nna ha so ebute nwanne bịakwa bịa na nsọ ala ka a kpụọrọ gị arụ bịakwa na nsọ bikọs ihe anyị na-eme bara ịkpụ arụ soso okwu anyị na-ekwu n'ọnụ a sị na okwu ọnụ mmadụ wee were ọnụ mmụọ maka na mmụọ na anụ ihe ọ nwere ntị ihe anyị na-ekwu ebe anyị lonu ọsọ o wepụtago 20 percent of those nonsense nna gị mere nna gị ihe ha mere abụghị owu ndị ụka a na-ekwu sị na nna gị mere gbaa nkịtị ndị ahụ ndị ara ihe nna gị mere bụ na o buoro chukwu ndị ọcha na-efe ọya bụ arụ mere mere ọwụghị ihe a ndị ụka na-akọ ndị ụka ama ha na ha dị in bondage ndị ụka na onwe ha nọ impondage bondage nna mmadụ na si na ya na-achọ ihe ọma ọ chọgidere ihe ọma 20 years ọfụbeghị ihe ọma ọ ka na-achọkwa ya o si na assemblies of God pụta taa ọmakpụrụ grace of God echi o si n'ebe ahụ pụta nwanne echi ndị ụka white o si na ndị ụka white pụta nwanne ya ebe a nwanne ya ebe a nwanne ya ebe a otu a ka Ogechi agaghị erigide mbọsị ọnwụ ya akụrụ ya aka n'ọnụ ụzọ otu zụrụ nwụọ dezuo ike ọ gakwaghị ezu ike bikos akwaghị akwa ọ pụtakwa eke na-agagharị o nwere ike o ruo n'oke ma ọchịcha ọbanye ma ọ bụ ngwere ụmụazị ebusu ya na busu na-anụ so the best thing anyị ga-eme na nwanne ana m agbụrụ na amụma na-agbara ụlọ ama ma ị nwere ike ịma ha onwe ike ịmara as long as onye Igbo nwanne ka anyị jiri na nsọ ala wee yọọ enu na ana mgbaghara ịghọtago kedu ọ dị hotel nna nna anyị hatara afọ wee mee ihe niile aha ọ dị information then give their blood then give their life to create us bute anyị ebe anyị nọ ka anyị were gafuo bụrụ chukwu ndị nọ na-akpagharị ka anyị were nọ nsọ ala wee yọọ ha mgbaghara si na anyị bụ mmadụ anyị na-eku ume na anyị emeghị we have offended we have seen everything but now anyị decide go na ya amarago ihe anyị erughị ihe ji mmadụ eme we apis the land with ala and change become a new human being ka anyị mara ma ala ahụ ga-erukwa anyị aka ọzọ ịghọtago ụka na ọ bụghị ya nwanne ị na-akọ Biafra ị na-akọrọ onwe gị ị na-akọ Igbo Kristian ị na-akọrọ onwe gị ị na-akọ Igbo Muslim ị na-akọrọ onwe gị ị kpere ike sef bifo mara ihe na-emenụ that land ọ ga-anapụsị ụlọ ọzọ ugo so ụmụ ibe dịka anyị si wee na-ekwu so ka anyị mara ma anyị ọ ga-eji nsọ ala ha mere ebe ọ bụ na nsọ ala bụ ihe ha mere wee dị asọ at ka anyị si ebe ahụ webata ha ime maka na nwanne <laughs> anyị erudighị ọnụ mkpụrụ ụkwụ ndị anụwa ndị ahụ anyị na-akpọ ọnụ ọnụ anyị erughị ọnụ mkpụrụ ụkwụ ha anyị kwesịrị ichenji ọkwa ndị mmadụ na-echenji dị asọ na m na-azazi Uh, uh, English names yes because we don't want it anya wọtọrọzi ịbụ nwa ha eh, because enwere ihe mmadụ na-eme ome nna ya ejeti na enwere ihe mmadụ na-eme ome nna ya ejeti anyị enwe that is anyị emego over anyị emego over ịghọtago so ihe m na-ekwuzi na ka anyị were na nsọ ala wee appease the land ịghọtago anyị nwee ike ime nwetakwe the ala because inweta obi gị all through your heart because judgment of the heart ịghọtago George the hellfire anyị na-anụ maka ya bụ na mkpụrụ obi ka is the condition of the mind e nwere ike ndị ụka gwara that mana mụọ na-agwụ ya n'eziokwu n'ihu m chukwu na ihu mmadụ the condition of the heart is the devil and the condition of the heart is the heaven because heaven and hell is the condition of the mind afọ ị na-ata n'ụwa bụ n'obi ka ọ na-afụ ofu ọ bụghị na flesh does not play your flesh onye ka isi gị n'ọkụ ime mmụọ maka na ọ n'ime mmụọ ka dị ọkụ na-ere gị afụfụ ị na-ata bụ n'ime mmụọ ka ọ na-eme ka ọ bụrụ na ahụ bikos imerụ ahụ na ahụ emesịa ọ na ọhilio bụtụ n'ime mkpụrụ obi gị ọ rekọd gụ na ya ọ brain ọ naghị apụ apụ ịghọtago o siri ike ịpụ apụ so ebe ọ bụ na ọya ime mmụọ ka ọ na-eme nwanne ka anyị jikwe na ime mmụọ ahụ anyị nweta mmụọ anyị obi anyị we get the land never mind. anyị ga-enweta dị anị this physical something something ihe and another underdeveloped mind nwanne to be a country inidere military might igbife iwere a country inidere military might enweghị ebe e nwere country without organized structure of government it does not happen any country ga-enwerịrị structured organized military system and a system of governance to be a country so nwanne ihe ị na-eme bụ underdevelop project because your telephone mee mkpọchi ọwụ na the code to open the telephone wụ 3132 nwanne if you like iticha nọmba ị dị n'ụwa as long as na etinye ihe 3132 ị gaghị akpọpe m the phone ọ dịghị possible ị ga-etinyerịrị the code number to open the phone wepụ pay the only way to be a country bụ to have organized system with military system then you become a country that is absolute truth any other thing is just ihe ụmụazị with ndị azụghị azụ and onye azụghị azụ wee victim to ndị azụrụ azụ so onye ọbụla azụrụ azụ we use you as a willing tools because atụrụ gị azụ ọ the consequence of azụ gị mmadụ azụ ndị Igbo ji wee sị gị onye a na-eme ka onye azụ gị azụ because ndị Igbo ma the consequence of azụ gị mmadụ azụ ndị Igbo na-asị ka ha jee gụwa azụ ha jee gụpụta azụ n'ime mmiri azụ mana ihe eji wee jide azụ aha bụ azụghị ya azụ ọ bụrụ na azụrụ ya azụ ọ gaghị eri datin oriri ịghọtago azụ aha azụghị ya azụ ọnya mere o ji wee ma ugbo ahụ a sị na onye ndidi na-eri azụ ugbo onye ndidi na-eri azụ ugbo maka na azụ ndị ma ihe ụfọdụ atịrị ha agaghị aga maka na azụrụ ha azụ agba ha pere mpe nne na nna ha na-akpọ ha aja akpa nri so o nwere ụdị nri ọ na-asị ha ribe ọfụ ha na nri aha nọ n'etiti mmiri na-anaghị emegharị ahụ ọsị erikwenye so mana azụ ndị azụ ga-azụ bịa die orie ya ịgụrụ ya ịgụpụtara e e ya n'ime mmiri gụrụ ya agụrụ ije gụọ azụ ịghọtago so that is nsogbu anyị na-enwe today atụrụ anyị azụ nwanne that all the whole problem anyị is rooted in that thing all the whole nsogbu anyị niile ị e nwere rooted in that thing azụ azụ so anyị ga-abagodi na nsọ ala azụọ anyị azụọ asa anyị asa then nwanne anything on this earth as long as no physical human being na-eme ya you are capable nobody is above you nobody is below you as long as no 50 kilomita ka moto gị na-agba you can only get to Lagos 5 hours ọwụ na moto gị na-agba 200 km per hour then ijeru Lagos ga-adịzi below because your speedometer dey high then ịgba below 50 kilometers then ịga to Lagos adịzie more far away that is how life work nwanne onwere onye ka ibi onwe ebilo ọwụ the same kilomita ị na-agba ka ị nọ so ndị agha na-agba 500 km per hour ị gaghị afọ atụ ha anya and the whole exhaust pipe the whole toxic si na dia moto apụta anwụrụ ọkụ ị ga na-ekurie ị na-ekurie ọ na-akọsụrụ gị kansa na-akọsụrụ gị all the different kind of diseases ịghọtago so ọwụ nsị ndị anọ n'ihu na anyụ ọha maka anyị na-eri as food ihe anyị na-eri wụ nsị ndị moto ha na-agbasi ike ihe anyị na-eri kasị nri na na anya China na ọ na okweghị ụja Afrịka nye ha 200 million naira kpakọrọ anyị kpakọrọ nwaanyị akpakọrọ niile Europe na ọnụ na okwe ha ụja Afrịka bunye ha ego kpakọrọ ịgọta ịghọtago so ndị a na-agba nnukwu ọsọ anyị anọdụ na-akọtu nwanne na-akọzina ihe ahụ na-akọ orughoro ịghọtago orughoro anyị anyị na-ebidokwa na zero anyị na-aga back to zero then begin to develop again bidokwa n'isi because ihe anyị bụ adịrọ ọbụrụ ndụ ọgwụghọ ndụ ihe anyị ji abụrọ ndụ nwanne ịdị ndụ ịdịghị ndụ ịdị ndụ go and watch image you project to the world what is your projector ka ihe na-project e nwere ihe ụnụ na-akpọ projektọ ụnụ na-egoro eji nete ihe ụnụ agba n'ahụ aja nwanne that projektọ wụ ngụnwa ịgba ya na-ahụ aja ọkwa ị na-afụ dị movies nọ n'ime the project nke ka ị na-apas to the wall na wash ya that is who you are Ke ị na-project if you fully project yeah, something good then you absorb anybody around you but i project gị nonsense nwanne ịwere ahụrụ n'ezigbo ogo ịghọtago ihe eji asị na arụ mmadụ arụ bụ arụ that's why o ji eme hit mee mmadụ ọ na-esi isi maka na arụ ịchọkwa itinye ya echi ọ bụrụ ahụrụ ịnyụkwa ahụrụ na-esi isi onye ka eji wee sị gị na ivu anụ arụ ya nyere apụrụ taa bikos ọ adụ arụ bụ arụ arụ ka ọ bụ nwanne ọ na-esi gwuo gwuo so ihe ọ bụla ị na-eme bezọ na arụ gị nwanne ị ga-ama n'ọnya ị ga-ama na ezigbote ọnya na-ekwe the mind here ebe a bụ amadioha onye ihe a bụ dị the Echi. di ọha be the master of all you gotta go then look at the flesh anụ arụ gị ọwa obi gị bụzi the a na-ekwu maka ya dị oshi dị ọkpa na-egbu akwụ di ochi na-ete mmanya dị fermentetọ mana nke a okwu maka oge ọzọ he m na-achọ ịgwa ụnụ bụ n'ụmụ ibe anyị hapụ ntọala a sị na mgbere hapụ ukwu osisi aka akparị ya ọkwa ukwu osisi bụ arụrụ eji arụ ji arụrụ ka e na-eji arụ ji itinye ha ekwe ji arụrụ ji aha nwụọ gbajie ome nwụọ ịghọta ọ na itinye ha arụrụ ji aha ga-anwụ mgbere hapụ ukwu osisi aka akparị ya ukwu osisi gị bụ ntọala ije na Rome aka ya akpa gị ebe ahụ maka ọsoro mgbe ọnya because ị mara ihe a na-akọ dị ha kwere gị ọnya ka ị bịa ka ọnya ma ị gaa na is Jewish Jewish Judaism bụ ọnya ị gaa dị ọnya ma gị ị gaa na Islam Islam bụ ọnya ị gaa dị ọnya ma gị sọsọ ebe ọnya na-agaghị amaghị bụ na nsọ ala maka na nna nna gị debere ya ọwụ kọmpetishọn is ọ bụghị kọmpetishọn is your protection because every god in nsọala is your own image and likeness abịa agbaba akọ ị ga-akọta ịbịa chee ya eche uche which is the mind which is ha be the master ndị Bible ji wee sị gị na di gawo the master of nwunye ya be the master of ihe i chetara n'uche ịghọtago de n'iche iche ya eche ihe anyị chetara n'uche iwere gaa n'ahịa ire ya echiche dawụ chineke chi and eke so ụmụ ibe ọ na ị destini destiny o nwere nna nna ya enweghị mgbe ha che ha ahụhụ ndị iberibe ọbịa amaghị na-anụ akọ amadioha uche chukwu echiche chineke bụ nganga ịda na ị gara ya aga you bound it or imitie ekwensu na-agwụ ọgwụ ọ ga-ezigbo ịba because ị ga-awụ onye iberibe ịghọtago because nga is prison nga is bond so ịda ya join the intelligent ịkọtara na abịa ma na ọha na chukwu ọ ekwensu wichu na-akpọ ọnwụnwa ga-anwa gị ya bụ agwụ ahụ agwụ ahụ swing high e swing low ịghọtago ọ swing ya gị low ekwentị wee were ụra ka ọsọ nọ na-eche gị ka ịbata orute nso were ụra ụdị ụra ọ ga-ama gị maka na ekwe ekwentị ukere dị lọ dị lọ ahụ ị na-afụ a na-eyuzu eyuzu ekwentị nwe because without ekwentị you cannot go to God ịghọtago so ekwentị ka enyere dị lọ ka onye gị ọnwụ na ịdazie dị iwu ka onye ga-ata gị ụta ekwentị which is ikwe nsu ikwe eji asụ nri to bound ọwụ na jụrụ ịba ndụ onwe gị nga nga nga ọwụ na ejụrụ ịba ndụ onwe gị na nga then ịgbata na-ekwensu ewere ikwe eji asụ nri wee sụọ gị asụọ ka ịnọ anọ maka ịna idere ịnọ anọ na asụọ gị pandụọ gị so ihe na-afụ today is pounded a na-asụ gị asụ nwanne asụsịa gị ịghọ nri ji ewee luo gị eluo asụsịa gị ịghọ nri ji ewee luo gị eluo ịghọtago so ihe unu fụrụ ụnụ na-akọ gị ri as all those gods all those things mental mind is mind ka a na-ekwu maka ya because the forces we name them is behavior we name them call them gods because they are the judge ha judge ga-ajọji gị because ha nọ n'isi gị The live within you from ama from abiama to chi twelve of them be within you inside you and they will judge you you go ha ga-ajọji gị steady that's why we call them gods because they will judge you unu chekwa na e nwere one man nọ sọ mgbe ya na-eche gị mba chebe ya ọ na-abịa mgbe ọ ga-abịa ịkpọrọ gị chebe ya his coming to take you away mgbe jizọs na-abịa only when you repent simple jizọs ịbịa only when you repent that is ihe na-achị gwa gị period if you repent and become a new man jizọs ga-abịa jizọs ga-abịa na ichegbu na nwere one man na-abịa one day one day ọ bịa kpọrọ ndị otu ela ịbịa ha na nsọ ala for that moment jizọs nke ga-abịa na akọdịn ndị na-eje ụka ka ntụ ya n'onu ha na-anụ ichere e nwere one man na-abịa one day one day the day you know the truth from that day your master shall appear bịakwa nsị gị na ọ na-abịa ọzọ ịkpọrọ ndị nke mgbe ọsọ ọbụla ị mara eziokwu from that moment your own savior is here because from that moment you become the master of your mind and become to govern your mind ọ bụrụ na nke ahụ emeghe nwanne ị ga-awụ afụfụ dịrị onwe gị ị ga-abụ afụfụ dịrị onwe gị simple period anaghị agba gị agbagha nwanne anaghị eme ya mgbagha enwere ebe ọ sọkwa gị jee ihe anyị gwara gị ebe a n'obodo will reveal that kind truth to enwe because anyị na-achọ ego dem want money we don't want money ha na-achọ ego anyị chọrọ ya onu save you anyị we want to save you your life your heart because we want blood as ndị Igbo onye ka anyị na-agbara mbọ ịfụ na ịpụtara n'afọ ịpụtara n'ọgbụ ndị ọzọ ahụ ị na-esowe ego gị ka ha chọrọ they want your money your sweat ha chọrọ iri gị mụgụ ha na-asara gị ego ma cultural movement o ma freedom movement o ihe niile ahụ because ọ bụ illusion ka ọ bụ ọbụrụ eziokwu the only truth here is for you to master your mind and know the truth and first and as long as you master the mind you were victim ma ị chọrọ ma ị chọhọ that is absolute truth absolute truth unless you master the mind and become the governor that is government government is governmental governmental to govern the mind that is means government governmente governmente mente is mind in latin so if you don govern the mental nwanne onye nkịtị ka ịwụ ruo mgbe ebighị ebi onye nkịtị ka ịwụ ruo mgbe ebighị ebi simple unless you govern the mind and know the truth and associate with truth because people you associate with will decide your destiny period nwere ezi otu ọzọ esi eme ya n'ụwa ka esi eme ya n'ụwa ka esi eme ya igwe ụmụ ibe enwere ezi otu ọzọ nsọ ala the only way nsọ ala our religion nsọ ala our religion anyị nwere onye ọzọ anyị anaghịkwa worship any nwoke na-acha ọcha Chizọs Chukwu mba anyị anaghị awọchipụ mmeri anyị na-awọchipụ mmiri wọta anyị na-awọchipụ ọkụ anyị na-awọchipụ ala anyị na-awọchipụ everything with natural element which is the intelligent of the mind because you cannot see them, but you can see their manifestation mana ọgwụkwara ya apịrị apị from Rome nwanne carry go we don't want ndị nsọ ala anyị anaghị eme ya no nsọ ala anyị bụ ndị eziokwu anyị bụ ndị ezigbo omume anyị wụ the creators ndị nka na ụzụ anyị wụ ndị si na nna nna anyị ha na ihere agaghị eme ha ma ndị mere njọ ma ndị mere mma a sị na ofu akarọta mmanụ ozuo ọha ọnụ yes let them pardon us ndị ahụ anyị meghere ndị meghekwa na anyị we have forgiven them so that we can go into future with holding hands we can hold hands together from the back to tomorrow because yesterday is nothing but memory then if you have the information of the memory then tomorrow will be bright brighter as the sun ụmụ ibe so na ọ ga-adịrị ụnụ na mma ma ndị kwekwere nụ ma ndị ekweghị nsogbu adịghị nwere ike in future time ha ga-ekwe one day they will join us because truth anaghị ala azụ truth can never change never eziokwu na-akwụ ọtọ okwu asị na-agba ngọ ihe anyị gwara gị taa ka anyị ga-agwa gị echi ka anyị ga-agwa gị ruo mgbe ebighị ebi that heaven and earth heaven and earth is the condition of the mind that everything in western world project to be god is image of a man and of idol worship and they will suffer ọ bụrụ na ị mara ya echi you will later know it one day that every creation is god mmadụ bụ chi ibe ya mana chi can be good or be bad ọ bụ ngụnwa as a driver of the boat ga-emezi the chi ebe ọ na-aga ọ ga-agaba ka ọ ga-agaba ọ bụ ngụnwa nọ the position to drive the car so if you become the master of the mind then you can nwe compass the nature will give you the compass to drive ịghọtago so ụmụ ibe ya dụrụ na mma nke onye chiri jazelo ọ ga-adịkwanụ